ndị be anyị ekene m ụnụ goechi nyazelu ọmụnwa ka a na-akpọ nwaada achalugo achalugo na-enwere adịgboroja adamichi ee n'ụbọchị nke tata a sị m ka m wetara ụnụ ee eh, ozi ọma nke anụnwa ka m wetara ụnụ ozi a maka na ị na-anya ga-afụdat na ozi anụnwa that ọ na-achọzi imebi something na ee eh, na be anyị ịbata na be anyị bụ ala igbo ndị mmadụ a na-ekwudat na nwa nwoke bụ nwa ka nwa ịghọtago onye ọbụla nwunye dị ime ọ na-ekpe ekpere ka ọ mụọ nwoke ka ọ mụọ nwoke ọ na-akpọtụ ha daazị ha bilivu na nwa nwoke bụ eje chọọ ọgwụ ịna-anya fụ bụ ihe na onwezinu ka ọdụ anyị nwa bụ nwaanyị anyị ọ ga-ejezie ga nwụbazie ma ọ bụ ee eh, rigret bezi ihe eji wee kee anyị asị nwaanyị ọ dịrọ mma ihe m na-ekwu taata bụ na nwa abụ nwa ndị dị otu a na-eche ụdị echiche a ha kwụsị iche ya bikos na nwa abụ nwa pikin na pikin chaild na child nke ọbụla chineke nye gị iwelie nke ọbụla chineke nye gị you take obi ọcha gị niile ọ bụghị ntị na amụ ọrụ gị nwoke mụ ọrụ gị nwoke unu iwe madat na chineke fụ gị n'anya mba da eme ya eme it is not good ịghọtago ehe so ndị na-eche ụdị echiche akwụsị na iche ya nwa niile bụ nwa nke bụ the main issue na kpebe ekpele ka nwunye gị mụọlụ gị nwa ọmụ nwe ka ọmụ nwaanyị ha ncha bụ nwa Oliver Banye go ya na n'egwu ewu ndị mmadụ na-ama ya enu ka kwechirịtọ na-ekwudatị n'ọnwa nwoke ebe ejechaa ọgwụ ilegharị ya tata ị ga-afụdatị na ịbụ nwa kachazi enye nne na nna ha eh, ezigbote ọzụzụ na-abụ azịn nwa kacha enye nne na nna ha atenshọn na-abụ nwa nwanyị ndị nwanyị ụmụ nwanyị ịmụta nwa nwanyị na that is number one bụgodo that na ị ga-enwegodo ọgọ ị ga-enwegodo ezigbote ọgọ ọgọ ga na-abịa be gị ivu ma ọ ga-etụba ha anya ịmụọ nwa nwaanyị ị ga-enweta ọgọ bụ ọgọ daazị ọgọ bụ odogwu Onwe ike ineghe anya ịdụ pọl ịmụchasị ụmụ gị niile onwe ka ọha gị kpọtụ ngwa ngwa ụmụ nwaanyị ahụ bido tosiba ruo oge ihe eji mmadụ eme ị na-afụgasị big big boys na yo house ha na-achọtagasị ndị ụmụ gị nwaanyị ahụ na-ekwu okwu ịnụ ha ịfụgị na nwa nwaanyị ga-akpọga gị ebe ime ha expect nwa nwaanyị ga ete ekiru as in so many places ifuru ya so kwụsị na ị na-enene nwa nwaanyị anya nwa nwaanyị ha niile bụ nwa fụ ha na nwaanyị mụrụ nwaanyị nwaanyị nwaanyị nwanyị ọ na-enwe mwute obi ya agaghị anọ at rest ọ na-enwe mwute maka gịnị di echọrọ chọrọ nwa nwoke ụmụ ihe anụ nwee nwere isi ọ na-adị mma amụọrụ gị nwaanyị were ya bikos ya bụ nwaanyị ụmụ nwaanyị na-aka eweta fevọ na famili ị na-anya na ị ga-afụzi na ụmụ nwaanyị na-azụzi nne na nna ha ọ ihe a nke nwoke ga-agara gawarụ ojewejewarụ mba mba fifiteri a na-achụ ya nne na nna ya na-arịa ahụ ọkụpụ ntị onwe ihe na-emebe ya ọkụpụ ntị ọ gaa obodo oyibo jebe ha na-agbara alaba nkụ kpọtụ nwa nwaanyị ga-abụ ọ pụọ unu ọ pụọ natala unu na-enete nne na nna ya anya but some of ụmụ nwoke adụrọ like ọ bụ eziokwu na na nwa nwoke na-ebichi obi obichiri obi bọtụ ha ncha niile bụ nwa ebe nwaanyị sef na-ebichikwa obi bikos ịmụọ nwoke ịmụọ nwaanyị ọ bụ na ịmụta nwoke at end of everything ị ga-ahapụ ofu nwa gị nwaanyị ndị be anyị na-eme ya eme obi chi obi si anyone amụrụ gụ nabata ya obi ọcha unu ekewazina unu agwazina anyị bụ ụmụ nwaanyị datina ee eh, na anyị adịrọ important na ọnwa nwoke dị important ya bụ ihe na-ewute ọ na-ewutekwu m ọ na-ewute m ka ọsọ dịrọ mma ọ dịzie ka anyị ọ ga-ajụbazi chineke ajụjụ ihe o jizi wee kee anyị anyị wee bụ nwaanyị eniwa na amụrụ gị nabata ya wute obi ọcha gị niile bikos ọ dịrọ izi chineke inye gị nwa kwụsị na ị na-atụwasị na-ekewasị na-akọ nwunye gị dịghị ime ịgbakere obi gbanye na nwa nwoke na-asị chineke mee ebere ka ọ mụọrọ gị nwa nwoke ndị niile amụrụ amụ kedu isi nwa nwoke niile amụjusila everywhere mana efuzie na ụmụ buzi bụzi ndị nke na dat na-take care of their parents mana ọ na-ajụrụ ajụ mkpume ahụ ajụrụ ajụ mechazie ghọzie isi nkwukwu ụlọ so ya bụ ihe adọrọ mma kwụsị na ụmụ nwoke unu dị fond of dat nwaanyị ọbụla agaghị ana dị ọmụgide nwa ọmụtabeghị nwoke obi agaghị anọ at rest a na-acha ya ọkụ dị utogene ọka ọmụta nwa nwoke ọ dịrọ mma ya bụ ihe ejogburu onwe ya so ọ ihe nsị ka m gwa ụnụ biko nụ nwa niile bụ nwa pikin na pikin ụnụ kwụsị ị na-asị na ọnwa nwoke ebe ejecha ọgwụ ọ gwụchakwa ka ọha nọ na asị na atụọla ọmalụ ọmalụ atụọla ofeko fenye isi n'ọhịa ee ị ị ga-afụ na n'ọmụ maka a na-akpọ nwaada achalugo achalugo na-enwere adịgboroja biko ọ bụrụ na ị sọskraịbụ etu my YouTube chanel wọchịcha vidio a biko ya ka ị sọbskribụ ọrụ m o echukwu ga-agọzi gị ọ ga-adịrị ụnụ ncha niile na mma unu ncha niile ga-adị ka echi maka na echi ada agwụ agwụ ngwanụ ka emesịa anọ.